Luk isi nke iri ma mgbe ihe ndị a gasịrị onye nwe anyị gụpụtara ọgụ ndị ikom atọ na iri dị iche wee zipụ ha abụọ abụọ ka ha gaa n'iru ya baa n'obodo na ebe ọbụla ebe ya onwe ya gaje ịbịa o wee sị ha owuwe ihe ubi riri nne n'ezie ma ndị ọrụ dị ole na ole ya mere na-arịọ na onye nwe owuwe ihe ubi ahụ ka o zipụ ndị ọlụ baara ụwa ihe ubi ya jeenu, lee mụ onwe m na-ezipụ unu dịka ụmụ atụrụ n'etiti agụ unu ewela akpa ego ma ọ bụ akpa ije ma ọ bụ akpụkpọ ụkwụ unu ekelekwana onye ọbụla n'ụzọ ma ụlọ ọbụla unu ga-aba n'ime ya buru n'ụzọ si udo dịrị ụlọ a ọ bụrụkwa na onye udo nọ n'ebe ahụ udo unu ga-anọkwasị ya ma ọ bụrụ na onye udo anọghị ya udo unu ga-alaghachiri unu ọzọ nọgidekwanụ n'ụlọ ahụ na-eri na-aṅụkwa ihe ha na-enye n'ihi na onye ọlụ kwesịrị ụgwọ ọlụ ya unu esila n'otu ụlọ baa n'ụlọ ọzọ n'ime obodo ọbụla unu ga-abakwa ha wee nara unu nke ọma rienụ ihe edebere n'iru unu mekwanụ ndị arụ ha na-adịghị ike nọ n'ebe ahụ ka arụ dị ha ike sikwanụ ha alaeze Chineke dị unu nso ma n'ime obodo ọbụla unu ga-aba ma ha anaraghị unu nke ọma pụọnụ ama ya sị ọbụna aja si n'obodo unu nke rakụrụ n'ụkwụ anyị ka anyị na-ehichapụ imegide unu otu ọ dị maranụ nke a na alaeze Chineke dị nso asị m unu ala sọdọm ga-anagide okwu n'ụbọchị ahụ karịa obodo ahụ ahụhụ ga-adịrị gị korazi ahụhụ ga-adịrị gị besaida n'ihi na asị na alụrụ ri ọrụ niile dị ike na taị na saidon nke alụrụ n'ime unu ha ga-echegharịwori n'oge dị anya gara aga na-anọdụ n'akwa mkpe na ntụ otu ọ dị taya na saịdọn ga-anagide okwu n'ikpe ahụ karịa unu gị onwe gị kwa kapanọm a ga-eweli gị ruo eluigwe a ga-ewede gị ruo hedis onye na-anụ okwu unu na-anụ okwu m onwe m onye na ajụkwu unu na-ajụ m onwe m ma onye na-ajụ m onwe m na-ajụ onye zitere m ọgụ ndị ikom atọ na iri ahụ were ọṅụ lata sị onye nwe anyị ọbụna ndị mmụọ ọjọọ ka a na-edo n'okpuru anyị n'aha gị o wee sị ha ahụrụ m setan ka ọ dara rii dị ka amụma pụọ n'eluigwe lee enyewo m unu ike ịzọkwasị agwọ na akpị ụkwụ na imegide ike onye iro unu niile ọ dịghịkwa ihe ọ bụla ga-emerụ unu arụ ma ọlị otu ọ dị unu aṅụrịla ọṅụ na nke a na-edo ndị ajọ mmụọ n'okpuru unu ma ṅụrịa ọṅụ na-edewe aha unu n'akwụkwọ n'eluigwe n'oge ahụ ahụ obi tọrọ ya ụtọ nke ukwuu n'ime mmụọ nsọ o wee sị ekele m gị nna onye nwe eluigwe n'ụwa na ịzonarịrị ndị amamihe na ndị nwere nghọta ihe ndị a ị werekwa ha kpughere ụmụ ọhụụ ee nna ekele m gị na ọ dị ezi mma otu a n'iru gị nna m rara ihe niile nye m n'aka ọ dịghịkwa onye ọbụla maara onye ọkpara ahụ bụ ma ọ bụghị nna ya na onye nna ahụ bụ ma ọ bụghị ọkpara ya na onye ọbụla ọkpara na-ezube ikpughe ya nye ya mgbe o chigharịsịrị n'ebe ndị na-eso ụzọ ya nọ o wee si n'iche Ngozi na-adịrị anya na-ahụ ihe unu na-ahụ n'ihi na asị m unu na ọtụtụ ndị amụma na ndị eze chọrọ ihu ihe unu onwe unu na-ahụ ma ha ahụghị ha na ịnụ ihe unu na-anụ ma ha anụghị ha ma lee otu onye iwu biliri wee nwaa ya sị onye ozizi ọ bụ gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi o wee sị ya gịnị ka e deworo n'akwụkwọ iwu isi aṅa agụ ya o wee hụ onye nwe anyị Chineke gị n'anya site n'obi gị dum werekwa mkpụrụ obi gị dum na ike gị dum na uche gị dum hụkwa onye agbata obi gị n'anya dịka onwe gị o wee sị ya ị zara nke ọma mee nke a ị ga-adịkwa ndụ ma ebe ọ na-achọ ịgụ onwe ya na onye ezi omume ọ sị Jizọs onye bụkwa onye agbata obi m Jizọs zara ya sị otu nwoke si na Jerusalem na-arịda ịga Jeriko o wee daba n'etiti ndị na-apụnara mmadụ ihe ndị gbara ya ọtọ tikwa ya ihe otiti wee laa rapụ ya nwunye ọlụ ma n'otu mgbe ahụ otu onye nchụaja na-arịda n'ụzọ ahụ mgbe ọ hụrụ ya o wee si n'akụkụ ụzọ ọzọ gabiga otu ahụ onye Livai mgbe ọ bịaruru ebe ahụ hụkwa ya o wee sikwa n'akụkụ ụzọ ọzọ gabiga ma otu onye Samaria mgbe ọ nọ n'ije ọ bịarue n'ebe ọ nọ mgbe ọ hụrụ ya o wee nwee ọmịiko na-arụ ya o wee bịakwute ya kee ọnya niile ya wụkwasị ya mmanụ na mmanya vaịn o wee tụkwasị ya n'anụ ụlọ nke aka ya dubata ya n'ụlọ ndị ọbịa wee lee ya anya nke ọma n'echi ya o wee tụpụta shilling abụọ nye onye nwe ụlọ ndị ọbịa ahụ sị lee ya anya nke ọma ihe ọ bụla imefukwara karị mụ onwe m mgbe m latara m ga-akwụghachi gị ọ bụ onye n'ime mmadụ atọ a ka ị chere gosiri onwe ya ka onye agbata obi nke onye ahụ dabara n'etiti ndị ahụ na-apụnara mmadụ ihe ọ sị onye ahụ nke mere ya ebere Jizọs wee sị ya gaa gị onwe gị mekwa otu ahụ ma mgbe ha na-aga ya onwe ya batara n'otu obodo nta otu nwaanyị aha ya bụ Mata wee kpọbata ya n'ụlọ ya o nwekwara nwanne nwaanyị a na-akpọ Mary onye na-anọdụkwa ala n'ụkwụ ala onye nwanyị wee n'ụkwụ ya ma uche Mata na-agbasasị n'ije ozi nke ukwuu o wee bịakute ya ọsọ ọsọ sị onye nwe o metụ gị n'obi na nwanne m nwanyị na-arapụ m ka naanị mụ na-eje ozi ya mere gwa ya ka o nyere m aka ma onye nwanyị zara sị ya mata mata ị na-echegbu onwe gị na-esogbukwa onwe gị n'ihi ọtụtụ ihe ma otu ihe bụ ihe dị mkpa n'ihi na Meri rọpụtara ezi oke ahụ nke a na-agaghị anapụ ya